All hail Biafra. This is Biafra Liberation Army Network coming to you again. Please do subscribe, like, share, and comment. Our brother Joseph Okechukwu said we should please help him to share this message to Ndi Igbo Of course, he is speaking Igbo language in this very video and it's important. Please let us, let us uh, help him and help the channel also to get the message viral to other Igbo speaking people so that information will keep us at alert. Thank you. Strictly for Igbo people all over the world or people who understand Igbo language because I will speak a bit of Igbo in this video. You know, ndị Igbo na-ekwu na-asị ekwe kwa ụmụnne m ga-enụ ntị eh, onwe ihe nchọ igwu ịma abụ m ezigbo onye ụka ana m akata ụka ọfụma ndị niile ma m na-eso m na soshal midia mana nna aka ụka na ana m efe chukwu ọfụma and enwere many regrets mana ka m gwa gị nke bụ eziokwu There were a lot of intentional misconceptions it squeezed gassy into this denying Apple Bible. And it has affected a lot of our psyche, especially the Igbo So bezi be mme ọ dịka aibo. Share video, share video, And ọ na-agbawa m obi. Mm. Ị na-ana ifu nọ na-ekwu ebe chineke na-ekwu na baịbụl na-asị na oge ga-abịa mgbe ọ ga-akpọketa ụmụ ya ụmụ Izrel kpọnatafe ụnụ ka fa wee nwee ike teteke possession of the land onye their ancestors their forefathers so they will go and rebuild the broken walls ha ga-anọ nọ gaa lụzie ihe niile mebiri emebi na be ha ofu chineke a n'akwụkwọ nsọ kwakwara anyị maka ụmụ Israel na-agwa anyị na ụmụ Israel ịna-enesi akụkọ niile akọ maka ụmụ Israel na Bible ifu na almost every step of the way the Bible na-akọwata that na ndị niile gbara ụmụ Israel gburugburu na ha ncha niile na-afụrụ ha ofu anya due to etu ụmụ Israel si wee na-aga n'iru ọganiru ụmụ Israel adịrọ ka ọganiru ndị ọzọ ọ dị ka ihe emere eme ọ dịka ihe ọ dịka ebumbi ụwa ihe ebu ebu wee bịa ụwa biko ọ bụ na ị chọrọ ikwuru onwe gị eziokwu taa gwa kene m ọnụ ihe a ede maka ụmụ Izrel na Baịbụl ọnụ ọ bụrụ ya bụ ihe na-eme ndị Igbo na-ekene anya na ndị Igbo nụchara agha enye anyị 20 pounds no matter how much you had in your account you were left with 20 pounds anyị wee luo ebe anyị nọ today Nigeria to the point that Nandibu were the highest concentration of billionaires in the whole of Nigeria, hands down. Goodluck Ebele Jonathan, in a public gathering, said many years ago that the about 60 to 70 percent of the private jets in Nigeria, or maybe even more than that, are owned by Igbo people in Anuafafa. Where is Lego for palliatives during covid emecha publish a list of ndị billions 85% of the billions are from anambra State. Anambra has the highest concentration of billionaires in Nigeria, not just in Igbo land. Anambra, one state in Igbo land. Okubo Okundimo, Abia, Enugu from 20 pounds. In Nigeria today, after the indigenous population, Ndi will make up the second largest population in every single state in Nigeria after the indigenous population of that state. And these are people who lost about 6 million. Ndi other, Ndi also, all those other tribes, Eluzurokwa, anything, now war. Kefefa Luzukwa and compared to Ndibo They didn't even get involved in the war. Population where they tour, ego where in our prosperity edu, enyanyi empty land. The next minute, batadia if we whole city. Enyanyi swampy land. So some mid Ndibo go mamiri turn wire to estate. That is what you see happening. akwụkwọ nsọ wee sị na ndị gbara unu okirikiri ga na-afụ unu anya ụfụ that it comes with the territory this is who you are ka ezi ka anyị nwa na-agụ baịbụl si wee beza wee dị brainwashed enough to believe that nọ ndị ọcha nọ n'Israel ka a na-ekwu maka fa ọ mụ na gị na-abụ mana n'ezie ihe kpata nji eme vidio today ihe nji eme vidio today wụ that na taịm ahụ Chineke na-asị dat n'olu na ọ ga-akpọnata ụmụ ya bụ ụmụ Israel Kafana ono teluze befa. Time i Mark my words. I'm not doing this for sensationalism. I'm telling you the gospel truth. Time only will lugo chumuibo etetagonola chinkanye foko. Take this from me as the gospel truth. Oge inabani jidi ọfụma elugo spain catalonia catalonians bịa na-achọ ụdị ife anụnwa anyị nwa na ka for so many years and they were not allowing them mefefame they went home put their heads together and began to develop the living daylight out of their place when me say Befife Mebefa now, other people from other parts of Spain now, now almost Hanaba's visa. It's almost like Hanaba's visa in Catalonia. Only J Spain, Egypt, Catalonia, they call them baby J. That is what the time has come for. N'ala Igbo, na ka ndị wee sị ka m welu asụ be anyị wee sụọlụ unu. Maka ịma anyị kwụsị okwu ike na anasị na ha abịakwa ọzọ ndị Igbo unu too big about yourselves. Ihe ọbụla niile asị n'unu n'ọnụ a n'ọnụ a. ilote the other time m gwara unu na jizọs bụ onye igbo onye ahụ na-akpọ jizọs ana m akpọ ya yahusha yahusha hamashia oke so na-akpọ ya yahushua yehoshua or something whatever you call him mana ime onye na-ekwu maka ya ihe niile akụziere anyị mgbe anyị na-eto onye ocha a si onye ojii if k not taken onye igbo ka ọ bụ all these things are very good to help your psyche because asini may infuse eh, Bible is to align with the narrative of the colonial forces of the powers that be who do not want you to ever feel like you are free or that you are royalty at any time. Mana mụ na gị wụ ndị no anyị na anyị ekwesịghị na-akpagharị ụpanda na-ayọ biko weta efele anyị nwa bụ ndị na-enye ndị ọzọ ife na ọ bụrụ anyị nwa bụrụ ndị na-ayọta ife ayọta anyị na-enye enye that's why adị afụ gị ịma nwa nwa pụta fụ ebe ndị Igbo na-ayọ ego n'ụzọ mana Chineke si na ihe niile ahụ nyere unu akara aka niile ahụ nyere unu na oge elugo mgbe unu ga-eji ya na-abụ unu je dozie ya esi m Enugu steeti bata mbọsị a you know I took a little break from political activism. mana asị m ka m gbalugoro Enugu na anụgo m too much about ihe na-eme n'Enugu steeti adịbeghị m I wasn't too interested wee na Enugu wee fụ ihe na-eme n'Enugu steeti when I saw what was happening my only conclusion bụ na chi ndị Igbo efogo chi na-achị ndị Igbo chi kere ndị Igbo etetago n'ụla ma ọ bụ na ọ na-alarịbụla before ụdị ihe pete Mba na-alụ n'Enugu n'ụzọ And God knows I'm not here to campaign for him. Um, it, there's no reason why I should. I'm just telling you, many of you my nuguma transekulu was always impassable no matter what time of the day you try to access it that epileptic horrible traffic jam nano there or there today go there you can enter transekulu within a minute and come out within a minute is in i new haven na airport i got ga-afụ ụzọ common streets that are not even major road peter na-alụ fancha lotekwa number mgbe oti lọnchi 24 hour power supply Now peter gbape mmiri for ndị enugwu after changing all the old rusted pipes it wee na-agba mmiri enugwu clean water now agba na pipe today that you can access from your home. Hmm. All right, thank you very much, our brother. You have just spoken to our spirit. Eziokwu ka ikwuru. Eziokwu ada ya Let us go home and show that land that we love that land. All this money that you are using to build estates in Abuja, in Lagos, and all that, go home and do same. You will see things will change. Not just residential buildings. I'm talking about companies, I'm talking about things that will enhance our economy and bring people home. We need it. We truly need it. If not, we will keep floating, floating, and God wants us to stand on that land. So there are so many ways that Biafra will come if we truly love Biafra land and we really need freedom. So we need to go home with our resources and develop that area. Develop it, love it, pray for your land. And Biafra has come. What is this Biafra? Is it not us settling in good health and then have basic amenities for ourselves and then we thrive in our businesses, love one another and uh, defend and protect our land? That is Biafra freedom. That is exactly what we are talking about. So thank you very much, our brother Joseph Okechuku, for putting this in this form. I think it's a very welcomed idea, and uh, I know Prime Minister will welcome this very one very, very well. Thank you everyone for listening. Please help us to share, help us to like, and also help us to subscribe. Thank you.